emebela ana m ekele chineke n'ihi nri ana m chineke gị na nwunye gị njikọta unu ịbụ otu aka chineke dị na ọmụmụ nnabata Chineke ga-adịgide na ya ruo mgbe niile ebi ebi unu aga arụ ọrụ ike ihe ọjọọ ọbụla agaghị adakwasị unu unu ga na-eji eje na-abata abata ụgwọ ije agaghị akpọ unu ụmụ ole unu chọrọ ka unu ga-amụta rukwenye ya zọọ ha ha zọgharịa unu n'aha Jizọs ana m ekwu na akụ na ụba agaghị akpa unu ihe unu ga-eji eleta ụmụ unu na ọgọ unu na ndị ikwu na ibe agaghị akpa unu n'aha Jizọs ana m asị ka Chineke jikwa unu n'ịhụnanya ya tụgara ụmụ niile dị Amen. aha I like them. I want to keep, keep them like this. One more all hatchery. How they can move to that